asị ọ na-eti n'ụtụtụ na abalị ọ nọ na nkuzi Ezeana Ezeana Ugochi tubelu onye ọma na ọrụ ikike onye mgbasa ozi ozi ọma ọdịnala gaba n'ihu Ezeana Ugochi tubelu onye ọmanye ji eme ọnụ ọdịnala bụ ụzọ ndụ gaba n'ihu

makan'eziokwu anwụ chacha ndị okenye ga-adị from Tambaki ndị oche ya from Tambaki fada si kara aka onye ụmụ Igbo si anyị rapụ nke anyị na nkefa ka mma gụrụ baịbụl bịa akwụkwọ akụkọ ebe chọọchị ọbụlụkadị mana ụbọchị tubere kwere ekwe naanị si na ọma mgbe ọdịnala amanwụ ọmanwụ chacha oge ọbụla ọ na-eti ọ nọ na nkụzi chukwuabịa ma gbagụ ume ọdịnala ya dị ụtụtụ e, ọma na ụmụ ọdịnala Igbo anyị abịakwanụ n'oge awa nke eziokwu oge anyị ji awa eziokwu niile agba nke ọ bụbụ nwa bụ efi Eze-Ana Ugochi tubelu na-anọ n'isi ya n'ụbọchị taata bụ orie sị m na orie ga-eritere anyị ihe ọma ma ripụrụ anyị ihe ọjọọ A sị m na akakaka ya ma anyị na jijiji ya ma anyị asị <laughs> m onye jeje ihe ọjọọ ya eme anyị ya gboo onwunwe ya hmm, onye si ihe anyị ji wee dịrị anyị dịbụ onye a ndụ onye si ihe anyị ji wee nọrọ anyị nọgbu onye hmm, a na ndụ nwa asị m onye ihe ọma si ihe onye si ihe ọma mere anyị ọma mere onye anwa hmm, ọ edu aka nsikwunye na edu aka ọ ga-esi wee mee na ịkwa ọfọ n'oshi ise <laughs> n'ụbọchị taa n'oge awa nke eziokwu isiokwu anyị ji bịa n'ụbọchị taa bụ what you must do first what you must do first as a called one part one ihe mbụ na mbụ ị kwesịrị ime dịka onye akpọrọ ọrụ ọ bụrụ na akpọrọ ọrụ dịka dibia oyi dibia nwoke ibu dibia nwaanyị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 ka anyị ga-enwe kanselịn kanselịn na anyị free nwere ike ibisi tempụl ụbọchị ndị a ụbọchị ahụ ka anyị ga-ekwubi okwu n'isi ndị niile anyị na-arụ n'ọrụ mmụọ dị iche iche all over the ụbọchị a ka anyị ga-ekwubi okwu n'isi ndị friends of the temple our partners and fans all over the world ọ bụkwa ndị chọrọ ka ị bịa sonyere anyị n'ụbọchị a ka anyị kwubie okwu n'isi gị then book an appointment with me iwe nwee ike iso na ndị a ga-afụ n'ụbọchị ọbụla echefukwana na ịbịa na temple you must book an appointment with me adị m enwe ka ọ ghara ịbụ na ịbịa nwere ike ifunwuo m unless ejizikwa e ego ihe dị wee lodge na nearby hotel maybe the next day ka awọkwa dị mkpa nke ọzọ ọgwụ ọzọ dị mkpa bụ echefuna na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke Febụwarị ka na-aga n'iru anyị ga-achịkọta ya on the 19th of Febụwarị yes so anyị ga-achịkọta ya ndị niile sonye na ya bụ aja ha ga-enweta ihe onyonyo etu nchịkọta ya si wee bịa isi njedebe emesịa ha ga-egbu arụ dị iche iche gbukwu ebu emesara aka echefuna na ya dị eso ihe ọrụ na soshal midia nọọsọ ndị niile sonye na ya bụ aja ga-enweta ya and anyị kwukwaziri na distansị abụrụ ịbadị a n'ọrụ mmụọ anyị na-alụ mgbochi tubụrụ ọdịnala tebụl then echefukwana ọ bụrụ na ị na-anụ olu mmadụ ị wọchiboro the promo of the the new uh, video movie I sponsor bụ the title of the movie bụ the rejected of staff of all my life story then you act down with ọ bụrụ na watch but that promo go and watch it like it and share it I can tell you na before Sunday na ị ga-enweta sena amara ndị a na-afụrụ anya na ị ga-ebido nweta ọnya vidio the way movie <laughs> so that is that so ka aga then ka anyị banyezie n'ihe anyị ji maka ya wee bịa nkụzi anyị ji maka ya wee bịa nkụzi anyị ji maka ya wee bịa ọ dị m nwute o nwere ihe onyonyo m ọchịrị yesterday ebe oduheje na n'ofu self acclaimed eze nwanyị pụta wee na-eme onwe ha caricature yes i want to react to that and uh, that particular movie prompted this this teaching ịghọtara ya yes ma agwaghị ihe mmụọ si gwuo ihe ị ga-amadewe bụ nwa n'ọkpara nkwa ahụ siri ngwere bịara ọlụ and achọrọ ka nkọwa ka ị gbara ihe bụ okwu mmụọ mara ihe bụ mmekasị ịghọtara ya nọmba wan datịn anwa edebere di a odumeje jere na ya bụ ebe e mmekasị ya abụrụ okwu mmụọ ịghọtara ya na onye anwa je emekasị ya emekasị ya were obi oh, nta pawuda debe n'ala were fanta debe were ite ite mmiri adọrọkwu n'ime ite klee a na-ele na ebe a na-ele ngwongwo dọba n'ala ọfọ adụrọpụdị a debe n'ala ọnyanwa bụ ihu ọrụ ihe ya nwere ihe ọbụla ihe a bụ nọnsensị ịghọtara ya nwere ihe ọbụla ihu ọrụ ọ bụrụ ka ha na art let be one ọ ka ha na art ha art waga film. maka na o nwere ihe m furu di ya ya ọ bụrụ na nwere anya mgbe ị ga-abụrụ nwere ihe dị di a, ihe abụjọ sima atara atụ mana m achịkwa ịgwa ha na e, art fim abụrụ onye ma bụ ohere elụtara m many years ago injinia Hyde ọnụ agụrụchi gbajiri crucifix yes I had the story then then I was see a little boy then but I had the story n'ọgbachi crucifix because those things enwero ihe dị na ya on their own unless ime proper installation mgbe wee bata ịghọtara ya ọ bụrụ na okwukwere nke dị katọlik ga agwa gị na iwe ya ịghọtago ọ bụrụ iji goro crucifix n'ebe a na-ele sakramental onwere ihe dị ya na akpọtụrụ mmụọ ya mana ọ mgbe i wedeziri ewejere fada usoro ndị katọlik agọzie ego esi agọzi efe ya mmiri nsọ e wee gwagoro ọbụrụ gị ihe a gosiri agọzi na mmụọ agbata gị ka wee okpere ha mana ọ bụrụ na ọdịnala ọ bụrụ idebe ite mana imere ihe ị kwesịrị ime iwe nwe ka the right person nwere the right authority kpọtuo mmụọ na ya isi na idebere okwu mmụọ so ihe a ha mere karịkachọ ihe m ji ekwu ya nwụrụ karịkachọ ka ha ka e mere ị nụtara ya pure caricature ka e na ka nkọwala ihe na-ebute caricature abụ ndị na-eme mmekasị ekwuona m ya na soshal midia ọ bụrụ ihe ihe self acclaim ịpụta isi na-akpọrọ gị ọrụ ije na-emekasị ofe ihe na soshal midia were ndị mmadụ na-amụ ọrụ iwere uwe na-eweta nkọcha onye na-etu a so-called eze nwanyị akịlem eze nwaanyị dị emedapụta na ọ nkọcha ka ọ nwetara onwe maka na ọ bụrụ na o kọl na otu ya bụ ihe o mere onwe ihe eji agba mmadụ ụtara ya onye chi ịza akpa ya za onye chi ịza ya zakụrụ ọbụla ịza ndị ji ediche ihe chọrọ ịkụwara ọ bụrụ na ofim ka ha atara ihe anwa ka e wee gee nụọ popularity odu ha eje chọọ egosi ya pụafụ arụsị ịghọtara e ya ọ bụ trọs ebe na my old temple akpọtara m ya gwa ihe ọ ga-eme o kpegidowe ekpere kpegidowe ekpere anyị etinye ya soshal midia onye ọ bụla ya fụ na ọ bụrụ ọ bụrụ any gang ọ bụla na ya yes we no molest him no nothing nothing ọnwụ na okpegide ekpere wara ya enye warawa okpegide ekpere na aha jizọs ya ma ọ na aha chi ọ ọ na-ekpe aha gbara aha mmụọ isi anwa ọchị ọyị ochi o kpegide ekpere kpegide ekpere na aha warawa eh? ọ bụ na okwu mmụọ gburu ọkụ enye 500k ọ gwa na ọ chọrọ egosi m ya agụzi obodo wee na fuel ya ji na machis o kpegide ekpere warawa o gburu ọkụ enye 500k ya mana ọ ya eme ya ọ bụrụ otogo chalenji bụrụ ụdị ihe ala si nwere nobody pick up the challenge maka ụdị ha adụrụ ịghọtara ya ihe na-achọ ịkọwa bụ eh, mụnwa na onwe anyị bụ ndị onye bụ ezigbo onye ọdịnala mana datịn ahụ ji na-akwasasị datịn nwere ihe dịbịa kama na ọka e wee mee show ite eji egota ebe a na-ele ngwongwo were akwa white piece of white cloth kee n'onu ya bụla ụdị ngwongwo a ndị Nollywood na-ada akwapụtawa na ha achọ ime Nollywood enwere ihe dị na ya adọba ite ite mmiri adịrọ ite mmiri adịrọ tọọ binta binta pawuda edemere n'akụkụ ya ka ọ fanta edemere n'akụkụ ya nke o mechara akpọ nwee megide nwụọ ka ọ bụ gịnị ọzọ o nwere ezigbo ihe dị dị a ọfọ adịrọ nọtịn nọtịn nọtịn nọtịn o ofe ihe ihe ọ ya uche nkịta awụ ọ gara eko fụnafụna na ya bụ odogwu na ya jebuo ihu mmụọ na ọhịa ọya ekwu na ya ji emebie shrine my foot mana gị nwa m onye agwara m ndị Nollywood o soro ihe a soro ihe pụta nji wee decide aka njide aka sponsor one movie the one is out now two akara edetira e two scripts and their more is still coming ya then ka anyị fact wee kwuo na ndị Nollywood na-eme mpụ eh, are you not surprised this kind of strange illness na-adakwasa sickness na-adakwasa ha agwụgwọ ha kọwala ha onwelugo ebe ịfụrụ a Chinese man or an Indian man atịrị fim imegide okpukpere ya onwelugo nwaanyị nke ndị be anyị ji wee ọ nara ha fim ha ịda rank above our own ranking mana ha asọ eh, their own culture in disguise na na art movie ka ha achaziri ihe anwa ka ha wee nweta ego dị n'akpa ha kere ka isi n'anya dị ha is an insult to the gods if you na art what you know that it does not exist ha ya art ebe art gidoro eto ahụ akpọ pasọ nwe megido megido okwu arụsị enwuru ọkụ wesizie ha in reality let them come and challenge for a challenge ka ha kpegide ekpere ha ka okwu arụsị mkpụrụ ọkụ in real life harmful ha ego 500k ma ha emewe mana ọrụ na movie achị na movie both you the director both you the producer both you the actor or actresses unu niile dey involved for painting picture of what does not exist but i advise them ọ bụrụ for any reason na o nwere ihe ị art na mmiri ma ọ na ana obodo ijere art film wụọ ọjị gwa ndị obodo mmụọ nwe obodo a ma mmụọ nwe mmiri a asị ado na ihe bịakwara adị ebe ahụ ịchụta ihe afọ iri ah, na ọstụmọkụ infrastrọchọ ka ịbịa na ihe na atụghị ebe abụrụ rịa, apologize if not onwe ihe ikota agbara ọha gị gwara ahụ nọ awa ọmụchago m ha ihe mere ya wee decide ka bịa step into the movie industry ka m correct ya nye ndị mmadụ correct fact ihe ọmụna mere eme ka anyị ga-act mana ajụkwa m ụfọdụ ime ụfọdụ ime ha na-akọwa that na they want to give people what they want in order to make money so is the imagination of the writer ọ chọrọ ihe ọ ga-enye ndị mmadụ ka ndị kristians na-ekozi wee na-eme ọdịnala abuse agwụgwọ m ụlọ ihe bụ ọdịnala ọdịnala abụrụ ịgwọ ọgwụ ọdịnala bụ ịchụ aja na ịalain ịdọtuo mmụọ the light region onye abụrụ ihe ọdịnala but that does not stop the evil doers ndị nwekwara ike decide to hide under ọdịnala these guys na-akpọtu beings from the dark region in order to prevent evil imeji imeji maka ya iwe oke wee si unu ọkụ wee mee mụzie na ọdịnala dị evil no akọwala gị ekwukwa m ya ọzọ ọ bụrụ na for any reason na ijere n'afa maọbụ na a na-ezighị ozi weda prophetic message or whatever na-agwa gị na ị nwere anya bụ kọlụ ahụ na agwụ mara gịnị chọrọ ịlụ ọrụ jee gbaa ọsọ agwụ jee gbaa ọsọ agwụ kwụsịnụ mmekasị kwụsịnụ mmekasị ọ soshal midia mere ọtụtụ ndị mmadụ bịaja na-emekasị ofe ihe because the person can talk ọ bịa na soshal midia ọ na-emekasị ofe ihe ụfọdụ ndị a na-emekasị ihe a adụrụ ọdụ n'otu ọdịnala be ha ụmụnna ya mụrụ na ọ na-alụ dibịa n'obodo o jere ụfọdụ nọ Lagos nọrọ obodo sọrọ ha ọrụ ebe a na soshal midia maka na ị ntọk ụfọdụ ejee ofu obodo je gbara ala jee ruo ụlọ ọrụ ụfọdụ nwere ike ịbịa Anambra fọrọ abịa obodo sọrọ ha je gbara ala nọ n'alụ dịka ụmụnne ya ma ọdụ nọ na-eme ọdịnala except ihe ọ na-akụzi na soshal midia ọfụ ji na ọnwụ otu modo na enwere ike achọwa ma ndụ ka ya abụ ya ya so wee kọwalụ gị na mgbe gburu gboo the world ọsọ abụ abụrụ taa ka o bidoro there must be an apprenticeship is allowed na mgbe gburugburu a na-enwe okota akpa adibia okota akpa dibia na-aga eze mmụọ na-aga ifu onye ya ekotara ya akpa ma ọ bụ na o ji egwuo mgbọrọgwụ enwere ike ịfụkwa onye ọzọ na-esi ọnwa ọrịa ọ bụrụ ọsọ onye agbọrọ ọrụ bụ onye agbọrọ ọrụ weda ma ọ na-arụ n'ụka ma ọ na-arụ n'ụdị prọfet from the asian time all the prophets of the old, Yahweh who is their mentor. Moses trained Aaron. Elijah trained Elisha. Huh? Samuel, Eli trained Samuel. Go and check it, the history. Even in Christendom, Jesus and Obia trained the 12 disciples. From, the, from 12 disciples to uh, 12 apostles to 72 disciples. he train them igbe eji onye mgbada onye ọbụla e etren e mentorship pass true mentorship Imejie compare Imeji onye gbara bọyị compare onye amụrụ afia abụrụ ofu and they can never be the same why you are not successful in your calling because ị na-eme mmekasị who is your mentor who mentor you ka ọ nọ just imegide business business ekwere ome ma ọ bụ na ịnọrọ di ịgbapụta si n'eburu eze nwaanyị ma ọ na-eburu dibịa ịghọtara ya you must be properly mentored that is the only way you will be successful in the world we are living today you can only be successful if you are this expert in your field if you want to remain successful you can start to ọ bụrụ to start with so no are you do you still maintain being on top all the time yes. ị nwere ike na-eme k'asị ofe ihe maybe you can talk maybe you can do one or two mana ana m achịkụwa na nri onye akpọrọ ọlụ akpọ gị ọlụ somebody must be your mentor mgbe gburugbo aka gwa mgbe ochie mgbe gburugbo ahụ a na-agba ọsọ agwụ ọ bụrụ na nna gị bụ dibịa nna gị abụ dibịa ten years obidogo dị ime gị ozigbo ụlọ akwụ jee wetara m nka suoro m nzu mee nka jee kpatara m ahịchọrọ ịta jee wetara m ịta ọsọ agwụkwọ ọ na-agbara aka nna ya enwere na ọya oduzie nna ya ebi ihe aka na ọfọ ịfụ na nna ya abụbago okenye na ọ nwere ike ijezi n'ime agwụ nna ya gbuoro agwụ nna ya anụ ịghọtara ebe ike aka na ọfọ etu a ka ọ dị ndị niile gbara ọsọ agwụ na be m na nke Ugochi na temple da all doing fine you ma ịgbasi ọsọ agwụ na mma ewepụta obi idelu ọrụ step by step and ịgbasi ọsọ agwụ anwa enye nga ọfọ yes ịghọtara ya ọnwa nri ka mbụ onye descendant of nri ka mbụ my lineage anyị na-echi iwe ọzọ eze anyị nwabụ n'igbo onye mụọrọ ifitọ anyị nwabụ ndị ezumechi mgbe gboo ihe a na-akpọ anyị ndị ezumechi ebe ndị ishi na-ezu ike maka ndị nshi a na-ebi ofu ebe yes ha bụ ndị na-agagharị inefu ebe a bụ ebe anyị jekpụ alụ Yo tago, haban sa le baye, da baye wey bahan wey satoumente, baye le zviken. Mesi zyen, some of dem satoumen zyen, da baye, wey amonsan zyen awa klan. Awa klan. Yo tago, mwen lo, mwen lo, de mwen lo great deities, da baye, ay e waman de ezumikens. Dat ezumek, kita anapoz ya ezumek, en modern, modernizing name anyị nwa and ọhịa pụtara na na whole ezumeri niile anyị nwa na-echi the highest ọzọ ọzọ eze a so onye agbụrụ histrị be nna ya ga-amalụ histrị be nna ya ihe nna-achọ ịkọwalụ gị bụ na ndị niile gbara ọsọ agwụ na ebe ma ọtụtụ n'ime ha na-eme ọfụma mmadụ onye mpụrụ imefe ha na-eme ọfụma ọgụrụ ndị kapụrụ mebie monto ọtụ ugbo si edo ridigoro frii. onye nke ga-apụrụ ebe tri months ago kpọrọ m ụbọchị asị m ya butere m mashin mmadụ butere onye ọrụ rụrụ ọrụ venza mashin na almost 600k doing na nya bụ onye ahụ apụtara ha ya na oduhe eche na-eme karịkachọ bụ na o mekasị ka o mekasịrị nwere ihe n'ebe anwa ọ ite ka ọfanta o tiri ka ọ binta pawuda ọya awụ okwu mmụọ mana ọ pụzi ebe ọ nọ na-eko na-eji emebi okwu mmụọ ọsị ọkpụkpọ ya okwu arụsị ya bụ nọnsensị he dare not touch real arụsị he dare not he can't do it mana maka gụwa bụ onye na-awụ ọchị ya bụ nwa ofeke bụ ị nwere ike ị na-eko na ike na onye nwe ahụ dabosi onye nwe na anụ nwere onwere ike nwere ike o nwere nwere ike ojije dị ya onwe ihe ahụ nwaanyị adịghị kwuru ebe anyị e nwere ike dị ya nọ empty pot enwe ọdị mmiri dị ya na fanta na hene na na na na na binta pawuda onye nwa bụ okwu mmụọ nwa maka ihe okwu mmụọ mana abịa na atịkasị onwe ha na atafi na na-ekwerefa gee ntị ma gee ntị nke ọma ọ bụrụ onye akpọrọ ọrụ n'igwere kọ be ndị igbo ndị igbo na-ada agbazi bọyị dị na ndị igbo a na-agbazi bọyị maka ihe oke nkụka jee ebe a na-amụ ọrụ ndị ebe a na-amụ ọrụ ị ga-afụ ebe a ndị benue ndị platu ndị yoruba ha na-amụ ndị Igbo adịghị amụzi ọzọ n'oke nkoga unu ebudokwara ọdịka ọ dị nwụọ bịa n'ọdịnala ịma amụ ọrụ ị na-emekasị imekasị ede apịawa azụ apịawazi gị agwa ịfụ na ihe iyi na-eme adị awọ bifo yi n'oyi tisi na ya n'ụka ọnya menwe anya nke bụ eziokwu ndị elu na ndị anaba na ọ bụrụ na nwaanyị a nwere kọlụ turuturu mgbasị afọ ụlọ nwere kọlụ o wee pasịa tru awa tichin our mentorship n'Ugochukwu word na temple ọ gara eme ọfụma and o nwere ike ịnọkịta si no return nụrụ to darkness tinye anụ ụka for what ndị ọ nọfụ onye ọbụla pass through my tutelage and mentorship n'Ugochukwu word na temple will descend solo because you learn you learn the work see ị nwere agwụ mana mmadụ nwere ike ọ dị ka ihe ị na-akụkọ ọsọ nwere agwụ ime ọ na-agwụwu spirit nọ behind every man's calling and profession ọsọ nwere agwụ medical doctor ime na-agwụ ya oke ọ bụrụ na inwe medikal doctor si ihe na ime eje wee je school of eh, eh, ihe gụọ medicine na school ịpụta iwere resort ma ọ ihe sharp object yewa mma n'afọ maka na ị nwere agwụ ma ọ ịgụrụ esi na ị agwụ ka ije mgbọrọgwụ na mkpa ahịhịa ka ije jide aka ahụ misi wee formulate medication idia not etu a ka ọ dị ihe ndị ọzọ niile o ruzie na nke dibia unu ewere na-eme mmegeri ọ bụrụ ọ bụrụ prọfeshọn ebe a na-adọmpụ ndị ndị ndị adọ unprofessionals dị afọ na enwetara ya afọ ọjọọ enwere prọfeshọnal and and the learned people now in ọdịnala kwụsị na ite ndị mmadụ ule si na onwe nnukwu na-ete awọnugo m ndị na-achị mana ya na-achọ ịwọnụ gị bụ ọ bụrụ na ị nwere kọ gee ntị gaba gee m ntị ọfụma what you must do what you should do ọ bụrụ na ị chọrọ ịdị successful maka na ofe ga-ada adị successful onye agbara ihe ọ na-eme ada adị successful genuinely ana m ekwu genuinely ana maka wayo ana m agwa genuinely and remain on ọ bụrụ na nọ top isiokwu na ọ remain on Na now gee ntị you must be mentored by somebody a senior person must tell you ọ bụghị ihe niile a na-akụzi na social midia, some of these things a na-akụzi je weta nka weta nka weta nkwa is not Some of them are saying, well, oh, that guy, well, oh, that guy, well, oh, that guy, yeah, man, guy, well, eh. some of them is not working. You know why? Before some of them, those things work, you need to know more about that, those things. Or don't they mind where people that social media that cousin guy, what that guy, what that guy, what that guy. It's work. You know why? Only Maka onye nwere mmụọ nwere ka ọrụ chi ihe na-eto were ọfụ mmụọ lụọ ọrụ ome ya ọma as ọ bụrụ ihe a na-eme dị iche ọ bụrụ ihe ụmụazị so onye na-achịkwa nọ pụta etu ahụ uche ka ọ dị inwe kọlin pụtara ezi ndị a na-apụta na fesbuk a na-akụzi nke a akụzi nke a na-akụzi nke ịpụ ụfọdụ eje na-akpa bid ịpụtazie gị nwere jeshi ịkpa bid akwụsịna ee <laughs> ndị ọ nwere oge ọ dọkọtara wụrụ ịkpa bidi ihe jupụtara soshal midia ma ndị ma ihe ha na-eme ma ndị mfọdụ asị na ha na-acha acha nsị a wuchi ọfọ ka onye ajiwechia wuchi mmụọ ka onye ajiwechia hmm? ụfọdụ asị na ya na-acha bid owere um, um, isensi mechaa na ahụhere etu anwụrụ isensi kwụcha asụ na ya chara gịnị ka ọ na-acha ọ bụ ihe wee enwecha ihe na-acha ihe bute ata eji mmụọ mana ụfọdụ n'ime ha ị na anụ ebe ha doziri asịrị ụlọ ọrụ efu na onwere mmụọ nọ dị ya mana ọ maka n'ihi na ịbụrụ nnukwu dibịa ịbụrụ na mmụọ ha nọ dị ya so na unu datụrụ m anwa unu ha ejebal onwere mmụọ nọ dị ya ya onwere mmụọ nọ dị ya ya na ihe na-achịkọwaziri ụgbụ ọ bụrụ na ị nwere kọl be humble enough during my time agbara m ọsọ agwụ agbara m ọsọ agwụ ọsọ agwụ na n'aka different pipo yes nnọtụ na nke a mụtacha ya ihe nchọrọ mụtara edikwa na nke onye ọdọ mmụọ gwara m ndị mbeje na nke yes because mana that three ndị na ọ bụrụ na iwu na nnọtere aka like that onwe onye nke ọnwụ dos emulit sọdị na ihe dị mkpa bụ inweta experience nchọ na mmụọ igbo dute na be onye anwa kpọkwa onye ya wee bịara ọ bụrụ ofu onye ọ gwara onye ihe eje na nke ọ bụrụ ofu onye tịrị nwa ọ bụrụ ofu onye nwere ike inye ihe niile ị chọrọ ọlụ a dị two dice ah? yes and e nwekọrọ ọlụ eke o nwere ndị nọ n'ọlụ a ọ bụrụ sọ ọgwụ ha na-agwụ mana anọ m na ịgwọ ọgwụ life because I work with the pure beings for the light region ihe m na-eme ife alụsị ya na ihe eme alignment with forces so gị na chụọ aja n'isi ya ka m na-eme adị m agwọ ọgwụ ọ bụrụ na ị chọrọ ịgwọ um, ibụbụ ma ịgwọ oke ite ọ bụrụ maka ogbu efe eze aka ị ndị na-eme ya ịghọtara ya na mana ọ bụrụ na ị chọrọ ịmụ ihe ọdịnala ị chọrọ ịgba ọsọ agwụ mụta ihe ọdịnala hapụ ịgwọ ịgwọ ọgwụ ịgwọ ọgwụ onwe ya iche na ndị ịmụta ihe wụ ọdịnala na ị chọọ na-akụzi ọdịnala na ọ bụrụ na abịa na ịgbanya bụ ọsọ agwụ onye agwa nwere ihe ya akụziri sekreti ọma akụzi na soshal midia ihe niile a na-akụzi maka na iwu novis akụzi obere ihe tụ buo isi ah, isi na onye ga nwere ihe ọ kụziri mana ọ dịgo ọsọ na gị nwere onwe amara anya ya o wee dị ụka dawa ihe ahụ ịmụtara datin anwa imewegharị ya um, ihe onwe mgbe bido febe mgbe a na-efe ntin so na ihe ọ kụziri owu ara nonsense mana n'utoro nwere nke ịma although God beat them. If you lose, you know, Sony, you know, Sony, you know, Sony, you know, Sony, at the end of the day, they're more confused. More at the end of the day, bido mere mmet. Oh, the that. Let uh, that is the one you have, that war, or oh, no, your ezigbo dibia, ezigbo dibia agbakwọ ndị mmekasị Ezigbo dibia, oji boss, ọsọ want to be. We give up so easy. To onye achọ onye na-ebupụ mmụọ bụrụ odumeje. adị m ekwu ka ndị disrespect onye ọbụla mana ya na-achịkọwa abụ na na ọ bụrụ etu anwa na ọfụ ezigbo mmụọ na ọma enyi ya yes ọfụ ezigbo aktiv mmụọ na n'ọrụ na ọma enyi ya so ihe na-achịkọwa bụ adị m atakụla onye ọbụla mana ihe na-achịkọwa nke eziokwu ọ bụ nye ọdụ onwe chọrọ imechi ya ka o ji wepụta soshal midia you can actually pack those spots and everything out ọ bụrụ ọ chọrọ ideliver nwaanyị ụlọ onwe ya nwaanyị na ma nwaanyị na onwe ya ụkwụ onye eriri eri ya ntị onye wụrụ ọgbara ọsọ agwọ ọfụma kwado ihu ọrịa ọfụma onye a bụrụ ihu ọrụ ọyị nwere data na-esi na nwere ihu ọrụ nwere ihe dị ya mana togo nwa bụ onye novice ịfụ ga adịghị ara fanta debe ite gị nwa na ọ bụrụ gị ihu ọrụ gwọgụ maka na ị mara ya enwewe na-eri eri na-erighị eri maka na ị mara ihe bụ ihu ọrụ so onye na-achịkwa arụ na nwere ihe dị ya ọ bụrụ na ị nwere kọlụ jee chụọ na dibịa ya dị họpụlen ọf dị gba ọsọ agwụ ịgbacha ọsọ agwụ kụzie elu gị ihe niile ntọ na ana gwa gị etu esi efiwe ihe mmụọ nyere gị aka kwufuo ihe ihu mmụọ o nwere menetes ga-adị n'ihu iwesịrị iwu dibịa ọ bụrụ datụ ebe anyị esepụtara kịta datụ human gara ekele nwere ya bụ eze nwaanyị na-anara ndị mmadụ ego na ya na-arụ ọrụ ma ọ na-eje mmiri o nwere ihe dịdị a o nwere ihe dịdị a ga ntị ka m ga-ege ntị nke ọma ọ bụrụ na n'igwe nkọ bido ọlụ idekpacha ọsọ agwụ onye gbara ọsọ agwụ ga-abịa ga-enyere gị aka kpọtuo mmiri sochi gị kpọtuo mmiri na ogochitụọ na tempụ ihe na mmiri ogochitụọ na tempụ mmiri ịtọ yes mmiri ịtọ dị na enwe different different different pot ịtọ ịghọtara ya yes enwere mmiri be nna m eze na-epi okwu yes nwee mmiri sochi m ekulo ọnụ ya nwee mmiri so arụsị ikwu nne m nọkwa ya fụra ka esi ehiwe okwu mmụọ that woman cannot say na ọ bụ eze nwaanyị ọ bụrụ so ofu mmiri nọ ya ofu mmiri ka nọ bido ya maka na ọ bụrụ na ibido ọrụ mmiri sochigo nọrịa mmiri sochigo nọrịa. ya mmiri ikwu nne gị ma ngwuribe nna gị ike ka nọ just gbuo ụtụ ofu ọlụ so ihe ahụ o mere abụrụ ọta so that ọtụkọrọ ọta ahụ otubeje ji wenye mee karịkacha abụrụ ọta na ya ka ofu ezigbo onye dibịa ghọtara ihe nne gị ka ofu nke bụa ihe gbasara ndị mmiri asaid so na dat one o mere ofu fam maka na ọ bụrụ onye kwado n'ihu mmiri ọfụma ọ bụrụ ofu ite ọ bụrụ ofu mmiri ga-adị na ya anụmanụ uru mmiri dị na ya tọọ so ihe a na-afụ datatara asị arenji maka ndị awa pastọ enwe these days wụ arenji ka a na-eme arenji ka a na-eme ọ bụrụ na ofe iluo na ọgbagotala na ọmụ ihe ọ na-eme ka m gwa ya na mmiri ọ ga-eje oke ka a hapụ ịkpọ mmiri dịbe nna ka ọ ghara isi na ha ya jebe n'ezu akụrụ ya jebe n'ezu akụrụ oluo n'ezu akụrụ akpọgo m mmadụ jee n'ezu akụrụ jee lụọrọ ya ọrụ mmiri oluo n'ezu akụrụ ebe anyị afụ kulukudo anyị nọzi ebe ahụ olugoro ebe ahụ oji o nwere arụsị nọ ebe a arụsị nwe mmiri anwa a na-akpọ efi olugoro ebe oje kene arụsị o kerechazi arụsị ọgbada na mmiri ka o je mee mee dat uh, shuo ahụ na-emebi ya o mesịa ka ọ na anyị mara ha ụlọ nga ọ ga-anọ mana onye ime ihe ahụ karị kacha nwere ite ite ahụ enwere ihe dị n'ime ịghọtara ya ihe njikwubi ihe a bụ aka m emebi ya nọ mana ọ mekọ ọzọ ọfụ ndị nwere nke fama ka uche ahụ na n'obupụrụ arụsị nwekwa arụsị obupu ihe dị na akwụkwọ a na-eji eji achọ followers ada so ihu ọrụ ezigbo onye kpọtụrụ ndị mmiri ọfụma ji ndị mmiri alụ ọrụ ga-adị abụrata ofu ite dị list onwe ike ịdị ọ bụrụ mmiri na-abụ bụrụ ite two different ite maazi na onwere ike ọ bụrụ arụsị mmiri be nna onye a na mmiri be ikwu nne mana o nwere ndị nwere mọọ dipendent na mgbada gị onye si ịghọtara ya ga-adịgo chaa ten abịazie n'ihu ọlụ kedu ka onye agha ga-esite debe ite ana m achọ ka m meghe anya ka ịfụ na ụmụ obodo isi ndị sokoro akịlịm pastọs agbara echi ka a na-eme o nwere onye ya kpọtuo mmiri asị eze nwaanyị ọja ka o ji were fanta ṅụọ ọ bụ na fanta nọgolo one of fanta dị n'ebe ndị mmiri m nọ nọgolo dọkịta yes ijekwuru ya nwụọ fanta egotara e ya mee arenji kere onye ga-edebe ebe ihu ọlụ mmadụ ka onye ya edebe ihu ọlụ ndị mmiri ya chi na ya na-alụ eze nwaanyị mana okwu chi ya nọrọ edoọra ihe agba arenji emere arenji yes ezigbote ihu ọrụ chi onye ụwa mmadụ ya anọrịrị di a nọ one side ndị nke ndị mmiri wee nọrọ so ihe ahụ o jere ebe abụrụ ihu ọrụ ihe agba arenji emere eme ka e eme karịkachọ but let them be one one day one day ọka igogo maka ebido gịrịta so ihe abalị ji o nwere ezigbo iwu ọrụ mmadụ nwere chi onye ụwa agha ya chi onye ụwa anọrọ ihe gbasara agwa anọrọ ezumezu ndị ichie a nọrọ anọrọ asị n'ite na ọdịbịa ịrị na-ahụ karịkacha adịrị nchi so na ọnwụ na ị chọrọ imeru dibịa ịgbacha ọsọ agwụ onye gbara ọsọ agwụ na bịa ga-enyere ya ka hazie ihe ọrụ gị ihe gbasara uche ga-adị ya ihe gbasara ezumezu ndị ichie ga-adị ya ihe gbasara agwụ gị ma okuku agwụ ga-adị ya denụ ndị mmiri gị ga-adị ya denụ ụmụ mmụọ dị iche iche ibutubere mana ị na-agbakọtachi na nke ya ya tentacles and spread ịbata na okochi tụọ na tebụl ma arụsị onye ga-afụ bịa ịghọtara ya <laughs> ọ ọdịnala ka m na-eme adị m agwọ ọgwụ mana arụsị arụsị gburu arụsị arụsị be nne m arụsị be nna m ụlasị ya agba bụ na mgbori ha okenye bụ ụmụnna m nọ m gwara efe alụsị nwere mmiri agba ọkala ete alụsị anwa nọ na tempụl alụsị ikwu nna m alụsị ikwu nna m ogwugwu ọdachi na tempụl alụsị ikwu nne m nne nwanyị ogwugwu ụzọ olu nọ na tempụl alụsị ikwu nne m ọzọkwa nne nkịsị alụsị nwere mmiri nọ na tempụl arụsị eji chekwa ngwuru na tempụl arụsị kpuruzie arụsị adịkwuzi ihe ndị a na-ekwu alụsị ndị bịara na-anọ ọkpụtara ọkpụ bụ arụsị originated from origin ekwu eziokwu ndị arụsị ndị bịara abịa arụsị ndị bịara abịa <laughs> gọọ arụsị dị iche iche na-eje egburu anụ ma nke ndị dị na mba dị iche iche ịghọtara ya ụmụ ihe na-akwụ afụ deiti adịmọ ị na-egburu ụmụ arụsị arụsị dị iche iche gasị inwe ịgba achara mgbọrọgwụ ya ị na-agbago so ọ bụrụ na anyị gbara ọsọ onye anwa nwere onye ahụ onye anwa kụziri gị ọrụ ga-eme nshọ na ị nwere arụsị ihe be homeji na arụsị ikwu nne gị be homeji na arụsị be nna gị ndị arụsị niile awa arụsị ga-eji rụọ ọrụ ịkpọtụcha arụsị be nne gị na arụsị ikwu nne gị ha arụsị be nne gị na arụsị be nna gị ga-anụ ya bifo arụsị ndị ọzọ ebido batabanụ iwe ga kụzie mbamba n'ebe ihe eji na nchewa ụmụ ụwa arụsị ndị ọzọ kasị siri ezigbo ike akwụdoro ihu ọrụ gị iwe bido ọrụ ka onye nọkọta ị na-emekasị ofe ihe ka ọ mmadụ nọkọta eto nweta ofu sefkọn mm-hmm. ofu sefkọn ahụ ọ nwetara o jere na wan kọna tinye ofe ihe tinye ego ayọrọ ọsị na ya na-arụ ọrụ n'ofunu m ahụ obi n'ofunu m ahụ ọ na-eme ọdọ wee na-eme mpịtọ n'ofu ahụ ka ọsị na ọbụ eze nwaanyị ma ọ na ọbụ dibịa a na-akụ ụdị aka akụ ịghọtara ya so nwere ihe dịka nwere ihe dịka datị na obere ebe abụrụ ya so ọ bụrụ na ịbụ ịgwara ọsọ awụ gba ọsọ awụ onye e gbara ọsọ awụ na aka ya enyere ya aka otu ihe gbasara chi gị metụ ihe gbasara agwụ metụ ihe gbasara ndị ichie nyere gị aka n'ihe niile nyere ya aka ihe gbasara ndị mmiri nyere gị aka na arụsị kwuru arụsị ga-aba aka ihu ọlụ gị ọnwụ na ị ga-aba na mmọnwụ baa na arụsị arụsị ndị ga-ada aba aka gị from egwu in case of ekwuru ka nwoke si akwụnụ ọnwụ na iwu nnukwu nwaanyị kwuru ka nnukwu nwaanyị si akwụ ọ ya na-arụzi ọrụ ọ bụ na ya ebu ọrụ ya ebupụ ebupụ ọrụ ihe ese ndị ese ndị n'ọmụmụ ya eji bak iwe mmụ iji bak ya ọnụ nwụrụ mmadụ ya mana apụta were na-eme karịkacha so ọ bụrụ na ị chọrọ iso na ndị na-eme mmekasị ọnya ka ị dọkịta esi na nwere okpueze nwaanyị ahịa eh, na ọ dịbụ pọpụl na fesbuk ee eh, kịta ada ojewego ụka maka na ọ mmekasị ka ọ na-emekasị na fesbuk mekatazie ọfụ na ihe ọ na-eme adịghị aba o wee chigakwazie maka na ọ bụrụ na ọ kwadoro onwe ọfụma mmadụ ihe ọ na-eme ọ na-eme ọ na-asị the play the show ọfụzie na ihe ọ na-eme na-aga mmadụ ahịa dọkịta bịa ka ọ bụ isi ya echi so ọ ihe nkwado a ka ị kwesịrị ịkwado asị onye a kpọrọ ọrụ ịkwado ihu ọrụ gị wee bido ọrụ ka ọ ga-abụ ị na-alụ ọ na-aga ị na-alụ ọ na-aga at least 70 to eighty percent of ndị rụrụ ọrụ enwe testimonies sharp sharp by then ịfụ na ihu ọrụ na-aga mana ọ bụrụ na ị mere etu ọnwa ịpụta ị na-eme ofe ihe emekata ụfụ ọrụ ihe na-eme adị agasị by enwedo onye sịrị gị bịa ka ọ bịa bụkọsịrị ite gị ibu and bụ nwere ihe dị ya ite ahụ nwakwụrụ mmiri dị na ya ịghọtara ya sonya ka m na-akwụsị ebe a stop here mana ihe ntachi kụwalụ gị bụ ka ụdị karị kacha a na-eme eji adọ followers ọbara uru ka nkwụsị ebe a inwe ajụjụ na nkụzi a ma ọ bụrụ o nwere ihe ọzọ ị nwere ajụjụ na ya ma ọ bụ na ị chọrọ isonyere anyị na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa kwa ọnwa maachị send them message na WhatsApp 0805 78 37 672 I 0805 78 37 672 n'aha Chukwu Okike nke pụrụ ime ihe niile ekwuo m okwu ngozi n'isi ndị niile na under the influence of my voice n'ụtụtụ taa na today's ministration ndị nọ n'oru na ndị nọ n'Igbo ekwu na distance ama abụnata ebe ya ebe ọnwụ na ha nọ under the sun. May they receive help. May they be favored. May they be protected. n'aha Chukwu okike nke pụrụ ime ihe niile onye ike niile si n'aka ya a sị na ọmaka ga-emere ụlọ ndị vidiyo a like our videos and share it agazienụ n'ọfọ ka ọ dịkwanụ ndị oge a echi niile